anyị na mma n'ụbọchị tata ana m abịakwute gị n'ihi obiọma ndị Life Word International dị n'anya anya okwu nke ndụ okwu nke ime mmụọ anyị na-asị nye gaziere gị n'ụbọchị taata ka onye nwe anyị gbaa gị ume ma nye gị ịdị mmanya n'ime ndụ gị ana m ekene gị nke ọma ọ bụ nwanne gị nwoke bụ ụkọchukwu Francis Chinonso Ebo na-ekene gị ana m asị n'ezie ka ọ dịrị na anyị na mma n'aha onye nwe anyị bụ Jizọs Kraịst ka ikpere Chineke onye nwe anyị guzoro n'ime ndụ a onye nwe anyị weta amamihe gị ịdị mma gị na nghọta gị nke pụrụ iche n'ime ndụ anyị mee ka anyị bụrụ ndị meriri ike ga ajọ onye niile ike ọnwụnwa m ike nke na-egbu anyị na-emegide anyị ka ike dị otu a bụrụ ike ga-ebibi n'ụbọchị tata n'aha Jizọs anyị na-ekene gị onye naanị ekwesịrị ntụkwasị obi anyị na-asọpụrụ okwu ọnụ gị n'ezie ana m arịọ ka inye ụmụnne m nghọta nke irube isi iji wee gị okwu a ka okwu a wee bụrụ ndụ wee nye ha ka okwu a wee bụrụ ike n'ike n'ime ndụ ha ka ha wee site n'ime okwu a wee mata na ịfụnanya nke jizọs kraịst karịrị n'ihe niile n'ime ndụ ha nke bụ ekpere n'aha jizọs kraịst bụ enwe anyị anyị na-agakwa n'ime okwu anyị nke a kwụsịrị na mbụ n'oge gara aga ana m arịọ gị biko ka ị wụcha ntị gị ọfụma okwu anyị nke na-eme ka anyị mata ọsị mmadụ inwere onwe mana ịnwere onwe a bụ nwere onwe nke ime mmụọ n'ime jizọs kraịst nwere onwe nke mmadụ ịmata onye kraịst bụ na ibi ndụ ziri ezi n'ime jizọs kraịst nwere onwe nke mmadụ ịma onye ọ bụ n'ime jizọs kraịst n'ụbọchị tata anyị ga-aga n'akwụkwọ Matthew chapter 16 verse 19 Matthew isi nke iri na iri na uh, isii nke iri na agba ka anyị ga-esi wee rụtụ aka na ihe nke anyị ka anyị nwere imenụ ọzọ n'ụbọchị tata ọ dị mma dịka anyị na-aga ngwa ngwa n'ime okwu chineke o wee kwuo wee sị ọsị m ga-enye gị mkpịsị ugodi nke alaeze eluigwe ihe ọbụla ị ga ga-ekekwa mụ n'elu ụwa a ga-eke ya n'eluigwe ihe ọbụla ị ga-atọpụ kwa agbụ n'elu ụwa ha ga-atọpụ ya na eluigwe emem akwụkwọ nsọ na-eme ka anyị mata na okwu a bụ okwu nke onye nwe anyị bụ jizọs kraịst okwu a bụ okwu ndụ okwu a bụ okwu iji wee kọwara anyị na anyị nwere ike ka ike n'ime ndụ anyị ike nke onye nwe anyị bụ kraịst tinyere n'ime ndụ anyị bụ ike nke karịrị ike ọ bụghị dịka nke ụwa na-enye kama na ọ bụ nke a na-enye anyị site n'ike nke mmụọ nsọ nwanne nke ntị nke ọma dịka anyị na-agwa gị na onye nwe anyị kwuru wee sị na ọ dị mkpa nke ukwu na ọ dị mma nke nke ukwu na mụ na gị na abụ nwere ihe a na-akpọ nwere onwe ọ bụghị nwere onwe nke anụ arụ ọ bụghị nwere onwe dịka nke ụwa na-achọ kama na nwere onwe a bụ nwere onwe nke mmadụ ga-enwe wee keta oke n'ime ike nke mmụọ nsọ nwere onwe nke ga-eduba anyị n'alaeze alaeze ebighị ebi nwere onwe nke ga-eme anyị ka anyị wee mata na anyị bụ ndị dị iche n'ime ụwa wee bụrụ ndị na-achọsi iketa oke n'ime mmụọ n'ime jizọs maka ihi gịnị na anyị bụ ndị onye nwe anyị kpọrọ ọgbụgbọ oku wee bụrụ ndị e merere ka anyị wee bụrụ ndị ga-egosi n'ezie na o nwere ihe dị iche n'ime ndụ anyị ya mere akwụkwọ nsọ na-eme ka anyị mata n'aba nwa ọ sị na onye gwe anyị ikike ikike nke nwere onwe anwa ikike nke anyị ga-eji wee mezuo ihe n'ime chineke mana gee ọfụma ikike a nyere anyị bụ ikike na ndị ibu ndị weruru onwe ha wee nyefee ma jụ ihe niile bụ ihe nke anụ arụ ma jụ ihe niile gbasara njọ jụ ihe niile gbasara ihe nke anụ arụ ụdị ndị dị otu a ka a na-akọwa na enyego ohi ikike ọ bụghị mmadụ niile nwere ikike a ọ bụghị ndị niile na-akpọ m na m nna m nna m nna m nna m ga-eje anyị ese n'igwe kama na ọ bụ ndị na-eme ihe nke onye nwe anyị bụ Chineke chọrọ rịị n'ime ndụ anyị n'ihe a bụ ndị a bụ ndị ọ na-akọwarụ ụdị okwu dị otu a ọ wee na-asị na ọ bụrụ na ị ma na ị bụ ebeliva nya bụ onye nwere onwe ya wee nyefe Jizọs Kraịst n'aka o wee sị na onye gwe gị ikike ikike nke na ihe ọbụla ị kere agbụ na-eke gị agbụ ihe ọbụla ị tọrọ atọ na-atọ gị ya bụ na ihe a na-akọwara anyị bụ n'ime okwu anụnwa ka anyị mata n'ezie na anyị bụ ndị nwerụrụ onwe anyị anyị bụ ndị dị iche n'ime mmụọ na eziokwu anyị bụ ndị anya nke chineke anyị na-afụta mgbe niile maka ihi na anya nke anya chineke na-afụta anyị ọ sị na enyegbe anyị ikike nke bụ na anyị kwubie okwu n'ime onye nwe abụ jizọs kraịst ọbịara bịara mmezu anyị onye onye nwe anyị ikike nke ibu agha megide ike ajọ onye niile na ike ajọ mmadụ niile ọtụtụ ndị mmadụ na-eche na egwu ọgwụ ma ọ bụ ịnọ n'otu nzuzo bụ ebe ebe ihe niile zuru oke mana ka m gwa gị n'ime ihe ndị a niile ọ dịghị ihe ọbụla nke mmadụ mere na nzuzo ma ọ bụ nke mmadụ mere n'ike nke ajọ onye nke onye nwe anyị bụ kraịst na-afụzughị ana onye nwe anyị bụ kraịst macha ihe ndị a niile ya mere na mgbe anyị kwubiri okwu n'aha onye nwe anyị bụ jizọs kraịst obibie ka ha raburu ike dị otu a ma ọ bụrụ na na ike nke kraịst anọdụgo n'ime gị onye ọbụla bụ nwa nke jizọs kraịst nwere ike karịrị ike n'ime ime ime ndụ ya ike karịrị ike nke ajọ onye onye nwe anyị wee na-enye anyị nya bụ ashọransị ka anyị ghara ịbụ ndị ga-atụ egwu wee nyere ihe nke ụwa ma ọ bụ ihe nke ihe nke na-ebu anya na-ebu anyị na-emegide anyị kama ka anyị bụrụ ndị a ga-akwụdosi ike ọ bụna anyị n'okpukpe anyị n'ihi na onye nwe anyị enyegbe anyị nyabụ ikike nke anyị ga-eji wee a megide ka ha na-abụrụ ike nke ajọ onye na bụ na ụdị ọbụla ha si na-ebu agha ha si n'usoro dị iche iche wee na-ebuso gị agha ya na-akọwara anyị n'aba wee bụrụ n'ezie na mgbe enyi anyị nwerụrụ onwe anyị wee nọdị n'ime jizọs nwere onwe nke ime mmụọ mgbe anyị nwere nya bụ nwere onwe nke ime mmụọ nọdị n'ime jizọs kraịst ọ sị na ike nke o nyere anyị kachasị ike niile ya bụ na onye ọbụla nke nọ n'ime jizọs kraịst bụ onye nweso wee nwerụrụ onwe ya ka a na-agba okwu a wee sị na ihe ọbụla nke anyị tọrọ bụ na-atọghị ya ihe mbụ na mbụ mmadụ kwesịrị ịchọ n'ime ndụ ya bụ kere onye mbụ n'ime ya bụ kraịst ya na kedu ka kraịst a si afụta m ya na kedu ụdị agbaramagwa m na-ebi na n'ime kraịst anwa ga-abụ na kraịst na na ga-eji wee na-akwara mgbe ọrụ wee na-arụ ọrụ pụrụ iche n'ime ndụ ndị mmadụ ya na akụwara anyị abụ a kpọmkwem wee bụrụ n'ezie n'ime ndụ anyị na anyị ga-abụ ndị ga na-enye anya ma na achọ ife nke ime mmụọ okwukwe anyị ga-esi ike mkpụrụosi ike anyị ga-esi ike ya bụ nrube isi anyị ga-esi ike n'ime Jisọs Kraịst na mgbe anyị na-eme ihe ndị dị otu a na anyị abụrụgo ndị nwụrụ n'onwe anyị wee nye n'ife onye nwe anyị bụ jizọs ka anyị wee bụrụ ndị anwa ga-abụ na mgbe bụla kraịst kpọrọ anyị ka anyị ga-egarị ya agha maọbụ nụarịa ọgụ maọbụ lụọ ọrụ n'ime ya bụ kraịst na anyị ga-enwe ike ịlụsie n'ike na ebube ọ bụrụ na ị chetara okwu jizọs kraịst gbara pita mgbe pita mgbe ọ jụrụ pita wee sị ọ jụrụ ndị ụmụazụ ya wee sị onye ka unu siri na mbụ pita wee zaa ya wee sị ya n'oge bụ jizọs kraịst anwa the son of the living god mgbe ọ zara anya bụ ajụjụ ma onye nwe anyị kwuru okwu si Pita n'ezie na ọ bụrụ anụ arụ na ọbara bụ ihe kwuru okwu a kama na ekwuru okwu a n'ike nke mmụọ nsọ ya bụ nke na-apụta n'ezie na ọ maka iyi na Pita na onwe ya nọsiri ike n'ike nke mmụọ nsọ maka ibi na pete nọsiri ike na ekpere maka iyi na Pita nọsiri ike n'ime Kraịst kpatara iyi onye nwe anyị ji ekpughere ihe mkpughe nke iji gosi na onye ya na ya nọ bụ the son of the living God nwa nke Chineke ahụ a na-ekwu okwe ka ya na ya nọ n'ime ndụ anyị n'ụbọchị tata anyị na klaasị anyị nọ ugbu a anyị na klaasị anyị nọ n'ime ndụ anyị ebe ọ bụla ị nọ wee na-anụ ọnụ m mara na gị na klaasị nọ mana ihe dịzi iche n'ime ndụ gị bụ kedụ ụdị ndụ ị na-ebi n'ime nya bụ jizọs kraịst kedụ ụdị akparamagwa ị na-ebi n'ime ị na-akpa n'ime ya bụ jizọs kraịst ka kraịst wee nwere ike nke mmụọ nsọ a wee na-alụ ọlụ na arụjupụta ọlụ zuru oke n'ime ndụ gị ana m ayọ gị n'ezie ka ị mara na okwu anụ a na-ekwu bụ okwu iji wee kọwara anyị na anyị bụ ndị a gosiri agosi n'ime ya bụ jizọs kraịst ọ dị mma o nwere ihe njọ ka ịghọta onye nwe anyị na-ekwu okwu a ọzọ n'ime okwu chineke a na Matthew 16 19 ọ na-akọ gwara anyị ọzọ wee na-eme ka anyị mata n'ezie na onye ọbụla kpọrọ onwe ebeliva onye ọbụla kpọrọ onwe nwa nke onye nwe anyị bụ Jizọs Kraịst na onye ahụ ga-enwe ihe a na-akpọ mission and vision for Christ ị ga-enwe trust n'ime Jizọs that is ị ga-enwe olileanya na ebumnobi n'ime Jizọs Kraịst ị ga-enwe mkpụrụosi ike na okwukwe zuru oke n'ime nya bụ Jizọs Kraịst ka ị wee nwee ike wee rụọ ọrụ gị nke ọma ọbụna n'ime Jizọs Kraịst so na ihe a na-akụwa bụ na ị ga-abụ onye maara ihe ịbụ bụ n'ime Jizọs Kraịst kwenye n'ime okwu a n'ihi na onye nwe anyị chọrọ ka ịghọta ya nke ọma ka o wee bara gị n'ulu ọ dị mma anyị ga-agụ verse 21 Matthew 16 21 ka anyị nwere tukwu ihe ọzọ onye nwe anyị bụ kraịst kwuru n'ime abụ anụnwa vas 21 wee kwuo wee sị site na mgbe ahụ jizọs kraịst malitere igosi ndị na-eso ụzọ ya na ọ gaghị ije jerusalem na ihu n'ihu ọtụtụ ahụhụ na n'aka ndị okenye na ndị isi nchụaja na ndị odeakwụkwọ na na agaghị igbu ya agaghị igbu ya mekwa ya ka o si ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ amen na-eme ka anyị mata n'ezie na mgbe anyị nwere ya bụ mission and vision n'ime onye nwe ya bụ chineke n'ihe ihe ọzọzi na-esotazi ya bụ na a ga-enwe mgba a ga-agba anyị mgba mgbanwe a ga-agba anyị bụ na ekwensu ga-ezi ndị otu e niile ndị ajọ mmadụ na ndị ajọ mmụọ na ọtụtụ ihe dị iche iche ịgba anyị mgba ka wee mma n'ezie ma okwu anyị ezukwara oke n'ime chineke ọnya mere m ji akọwara ndị mmadụ n'ezie na mmadụ ịbụ nwa nke kraịst ọ bụghị ọ bụghị eh, iri bred and bọta ọ bụghị ihe dị fechafecha mana ịbụ nwa nke kraịst a ga-enwe ndị na-akpọ onwe ha ndị nke chineke mana ha ga-ekwensu ga-ejizi fa na-agba gị mgba ahụ gwara ndị ọtụtụ ndị na-amarọ Chineke ekwensu na-eji arụ ọrụ ha ga-ejikwa ha wee na-agba gị mgba ya bụ na ụdị ụzọ niile dị iche iche ka a e ga-esi na-agbanwe nke mmadụ mgba mana onye nwe anyị na-akọwara anyị na mgba niile ahụ a na-agba anyị na-agbasị anyị na mmeri ga-abụ nke anyị ihe a na-akọwa n'aba wee bụrụ n'ezie na n'ime ndụ anyị dịka ndị nke Chineke na anyị ga-afụta ọtụtụ ihe dị iche iche e nwere ike were nwanne gị wee gbuo gị agha enwere ike were ikwu gị wee buo gị agha enwere ike were ibe gị wee buo gị agha enwere ike were nne gị wee buo gị agha enwere ike were nna gị wee buo gị agha enwere ike were enyi gị wee buo gị agha mana n'ihe n'ihe niile a ị ga-eme n'ime ndụ gị bụ mara amara na ihe ndị a niile ga-emezu mara mgbe o mechara na mmeri ga-abụ nke gị anyị ga-abụ onye nwere ọṅụ n'ime ndụ gị ihe akwụkwọ nsọ na-akọwara anyị wee bụrụ n'ezie nwa Chineke na mgbe na were onwe gị nyefee n'aka ndị onye anyị bụ chineke na-arụ ụrị ọrụ n'ime mmụọ na eziokwu anyị nwere ọtụtụ mgbaga agbagị mgbe anwa bụ ka wee ma amị ya asọ ngọngọ ka e wee si n'ime mkpụrụ osisi ike gị na okwe gị wee pụọ mana n'ime ihe ndị a niile nwachukwu atụ n'ụjọ n'ihi na onye na-eso gị na onye inwe onye inwe bụ jizọs kraịst karịrị ihe niile a na-eso gị ọzọ kparịrị na ha ruo 1 million 2 million imeri ga-abụ nke gị naanị kpụba gị ọtọ nwee okwukwe n'ime chineke kwudosie ike n'ime chineke ị ga-afụ ịdị mma na ịdị ukwu nke ga-esi n'aka onye nwe wepụta ọbụna n'ime ndụ gị ana m akụwarị gị n'ezie ọ sị na ọ bụrụ ya na ya ezichasị ozi ọma niile anyị na-esi na ya ga-aga Jerusalem ebe a ga-awụ eluo na a ga-eme ihe ekeje dị iche iche na a ga-akpọgwụgwọ ya n'obe na a ga-ebili n'ọnwụ ihe a na-akọwara anyị n'ezie na mgbe anyị na-aganye bụ ozi ọma mgbe anyị na-arụ ọrụ chineke na a ga-eme anyị ihe ekeje dị iche iche a ga-eme anyị ihe ọbịa dị iche iche ihe mwute na ihe ihe ihe ihe ihe ihe ihe iso oyi ọtụtụ ihe akaje dị iche iche mkpali ga-adịla anyị a ga-ebu agha agha dị iche iche mana mgbe a na-ebuso gị agha nwa mara amara n'ezie na ọ bụghị gị maka a na-ebuso agha nwa onye na-ebuso agha bụ chineke anyị bụ kraịst anyị mana mgbe ihe niile a kraịst anyị ga na-edupụtakwa gị ọ ga na-echebakwa gị ọbụna n'ime ndụ gị ka iwe ka ha wee mata n'ezie na ọ bụrụ gị nwa bụ onye na-anụ ya nwa ọgụ kama na kraịst na-anụrụ gị ọgụ ọbụna n'ime mmụọ na-eziokwu n'ihi na ọgụ anyị na-anụ ọ bụghị agụ anụ arụ n'ọbara kama na ọ bụ ọgụ ime mmụọ anyị mara n'ezie na ọ ga-aṅụ ọtụtụ ndị bụ ndị na-ga na-ekwu si n'ezie na ebughị mmadụ na-enweghị ihe ị na-eme n'ihi na ebugharị ọgbọ nsọ n'ịdị nzuzu n'ịbụ onye ụwa jụrụ ajụ n'ịbụ onye dị kọnfuzu a ga na-enwe mkpali a ga na-enwe mkpụtọ a ga na-enwe ọtụtụ ihe dị iche iche mana ọ bụrụ na ị na-ege ntị n'okwu a mgbe ị na-enwe ụdị ndị ihe dị otu a n'ime ndụ gị n'ezie mara amara na ị na-arụzu ọrụ gị ka otu o siri ekwesị n'ihi na ọ bụ na ị na alụ ọrụ Chineke mana ị nwere ụdị ihe dị otu a n'ime ndụ gị ị ga-ajụ onwe gị ajụjụ maka ihi na ekwensu e ga-eburu gị agha n'ihi na ọ masịrị ekwensu mma ka ị bụrụ onye nketara ọga na eze n'igwe ọya ọ ga-ebu gị agha na ụdị dị iche iche n'ihi na n'ime ime nya bụ ekwensu ọ jọrọ ka ọtụtụ ndị mmadụ nakpute mana gị nwere onwe gị bụ onye kpebiri na ịma nsokwuru ekwensu n'iju ekwensu na atụmatụ ya niile na ihe niile ọ na-eme n'iju na ha ncha niile ama gịghị na ị n'ime jizọs ihe dị iche ga-adịlịrị mgbe a na-ebu gị agha nwa mgbe a na-eme gị ihe niile dị iche iche nwanne m kwenyesie ike n'ihi na mgbe ị nọsiri ike n'ime kraịst ịdị mma ga-adị n'ime ndụ gị ị ga-abụ onye agoziri agosi n'ihi na onye nwe anyị chọrọ ka anyị bụrụ ndị agoziri agosi mana ọ bụrụ na ị nọsịrị ike n'ime chineke ị ga na-afụta ọtụtụ ihe dịsị iche iche bụ ihe mgbagbu ihe ibu agha na nsogbu dịsị iche iche kwudosie ike n'ihi na mmeri ga-abụ nke gị maka na kraịst anyị mgbe ọ nọ n'ụwa n'ezie kraịst anyị nwere mmeri dị otu anụnwa ọ gara ọ natara ọtụtụ mkparị ọtụtụ afọ dị iche iche iche ọtụtụ nsogbu dị iche iche ọtụtụ ọnwa dị iche iche mana ihe bụ ihe na-enye anyị ọṅụ n'ụbọchị tata bụ na Jizọs Kraịst onwe ya mgbe ọ natasịrị ihe ndị a niile o nwere mmeri karịa ihe ndị a niile emesịa a na-akọwara anyị n'ezie na n'ụbọchị tata ọ bụrụ na ị nwere Jizọs Kraịst ị nwere ihe niile na mmeri bụ nke gị ana m ekele Chineke n'ihi na o mere ka anyị mata okwu a n'ụbọchị ma ana m arịọ gị ọ bụrụ na okwu a nke ekwuru n'ụbọchị tata metụtara gị naanị ihe ị ga-eme bụ n'aha jizọs kraịst bụ ya nwe anyị